ịsụchakwa afọ ọnụ igbo ches pepa ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo na obi bụ onye igbo ọ na m na ibu ndị igbo ọ na na ibu ndị afụ n'isi ọnụ igbo chess paper ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo obi bụ onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na na ịbụ ndị igbo Organize, harmonize, popularize the business. Nwoke put on na business. I know they play with my business. Money put the sneak denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, as I came and I woke up with Terminator. And when they find you full of one man, on God, on God. 50 billion on God, add another 50 on God. Jojo your money for trench coat, it what I gonna chop up with the top of the goats. Every time a nigga drop, I put up pen and paper when they did to bed the note. Ebum the culture nozzle. Fearless, heartless. Omoase Kube go breathless. My competition is faceless. have Havana cigar we light up. Woke be good on a hilltop. Woke put up and down. Kezeki si cheniga we boom the Igbo man. Again, I'm off we ballin'. Back to back we all foreign. Back to back tear up. Back billionaire mimo. God dominate, dominate. All we do is often dominate, dominate, dominate. All we do is dominate. One Igbo onye paper ka onye Igbo ịma na jesus na asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo ọ na na ịbụ ndị Igbo gba nwanne ibe onye Igbo ibe Igbo na paper ka ibe onye Igbo ịma na na asụ Igbo ibe onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo gbala kla va for street boys izuzu ezitelu gị mean boys left and right all killer boys ịma na menu niile abụrụ g boys igbo drill on the off ill ilichapa enwere ogodu chill gị na onye na-eme ihe record deal oh the prize as a flick of steel obi agụ to manchester Ababasi Colchester Men na-ewegodi iwe men pasagodo na-achịgodi ike Godfather chapel Capo di tuti capi men adịrọgodo happy Boys anọchigodi top of the league table Go right to the army label N'ụwa ka ego m dịkwa incomplete Maka mụ na ada compete Lewandowski, Mbappe, Benzema Haaland, world class, top 9 Ilozogo dị ofiti mine Kwechiri maka na mgbe oge eluru Chukwu na bi ga-egosi gị sign ka men si kwado bags. My nigga chupado me and my nigga biz in the back of the Prado. Ozumba, Ozumba, Ricardo. Dominate, dominate. All we do is fucking dominate, dominate, dominate. All we do is fucking dominate. One Igbo, Igbo. Igbo, Igbo. Ịsụchakwa afọ na ịsụ ọnụ Igbo. Chess paper ka Igbo onye Igbo. Ịma na Jizọs na asụ Igbo. Igbo onye Igbo. Ọ